Oh yeah, testing. One two one two. Okay. Okay. Okay. Easy. Ah. Oh yeah. Nwanne abatago m ego abatalụ m walet m efuo abatalụ nka m fụsie abata m wee fụsie ndị alaye ọmọ igbo fumi your wallet kilo warrior pass the handset and also drop your address. Gbogbo wa kó gbogbo wa set. Nwanne iche na mgbidi ete ọkụ fọtụ ka nsị na-eche ọ bụrụ ofufe ka anyị chọ na-ese ọ ofufe ka anyị ga na-eche solo nwanna ọmala nsoro nwanna ọmala wilo ifuru ka gaisi jili nwayọ nwayọ nwayọ nwayọ na-akpa ego nwanne jili efife na jili nwayọ nwayọ nwayọ na-ọchị ewu nwanna nna gbaka tonda I nwere dị shutdown ezulu nwelu nwere nwanne chọọ nwanne ya dị chọtalụ gị ya dị aboki kpapta gosi landlord kpapta gosi anayo kpapta gosi chinedu kpapta gosi donsi kpapta gosi ekundayo kpapta gosi grilo kpapta gosi so fresh kpapta gosi oya kọyọ mọmi nwanne kpọyọ dadi nwanne kpọyọ landlord nwanne kpọyọ aunty nwanne kpọyọ uncle nwanne kpọyọ boo tell am say you don dey move Tell her say you done the move. Nwanne nne na na nwanne na na onye nne na anya na-azụ onye na na anyị ga-apịa ya ụtarị anyị ga-apịa ya ụtarị ga Hey man, this take day. You can a victim, ah,